ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo niile dịnyere unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen abụ m ezi nwanne unu nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị life world radio ministry akala ndị baptizim missionary association nke mba afrịka ọ bụkwa na ngalaba nke naijiria site n'ime olugbu eru nke dị n'ime ibadan ọyọ steeti ka ozi ọma si erube unu nso n'oge dị ugbu a ọzọ ka udo nke chineke nke kachasị udo na-edonyere n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa ọbụla dị nụrụ okwu nke chineke okwu nke agbamume n'okwu nke nkasi obi n'okwu nke ndụ n'elu ndụ anyị ga-eleba anya n'akwụkwọ luku oziọma dịka luku doro isi nke iri na ise luk isi nke iri na ise ga-agụ site na amaokwu nke iri na otu wee ruo na amaokwu nke iri atọ na abụọ akwụkwọ ozi dịka luk dere isi nke iri na ise amaokwu nke iri na otu wee ruo na amaokwu nke iri atọ na abụọ o wee si otu nwoke ji ụmụ ndị ikom abụọ nke bụ nwata n'ime ha wee sị nna ya nna m nye m oke nke ihe ị nwere nke ruru m wee kewara ha ihe niile o ji biri mgbe ọtụtụ ụbọchị ga nwa nke nwata ahụ wee kpọrọ okporo ihe niile jee ala ọzọ dị anya n'ebe ahụ ka o mefuru ihe o nwere ndị ịdị ndụ dị ka nke la n'iyi ma mgbe o mefusiri ihe niile oke ụnwụ siri ike dara n'ala ahụ ya onwe ya wee malite ịnọ na mkpa wee gaa were onwe ya rapara na otu onye ime ndị a mụrụ n'ala ahụ wee ziga ya na ilu ubi izu n'ubi ya ezu ezi o wee na-agụ ya iwere mbụbọ nke ezi nke ezi na-ata ndị afọ ya ma ọ dịghị onye ọbụla na-enye ya ma mgbe ọ maara onwe ya ọ ọtụtụ ndị egoro ọlụ ole nke nna m nwebigara ogbe achịcha oke ma mụ onwe m n'ala n'iyi n'oke agụọ n'ebe a mgbe m ga-ebili jekwuru nna m m ga-asịkwa ya nna m emehiewo m megide eluigwe na iru gị ekwesịkwaghị m ka akpọkwa m nwa gị ọzọ mee m ka ndị ka otu onye n'ime ndị nke gị egoro ọlụ wee bilie bịakwute nna ya ma mgbe ọ nọ n'ebe dị anya ugbu a nna ya hụrụ ya wee nwee ọmịiko na-arụ ya gbaa ọsọ makụọ ya n'olu tụtuokwa ya ọnụ nke ukwuu nna ya wee sị ya nwa ya wee sị ya nna m emeghewo m megide eluigwe na n'iru gị ekwesịghị nka akpọkwa m nwa gị ọzọ ma nna ya siri ndị oru ya chịpụta uwe mwụda nke kachasị mma ọsọọsọ were ya yikwasị ya tinyekwa mgba aka n'aka ya na akpụkpọ ụkwụ na n'ụkwụ ya segbukwa sepụtakwa kwa nwa ehi azụrụ azụ gbuo ya ka anyị rikwa ka obi tọkwa anyị ụtọ n'ihi na nwa m nke a nwụrụ anwụ wee dị ndụ ọzọ ofuru efu e wee hụ ya ha wee malite ime ka obi tọọ ha ụtọ ma nwa ya nke okenye nọ n'ubi mgbe ọ na-abịaruo ụlọ nso o wee nụ olu abụ na olu abụ na ite egwu wee kpọọ otu onye n'ime ndị na-eje ozi ka ọ kute ya wee jụọ ya ihe ha bụ bụ ihe ndị a wee sị ya nwanne gị abịawuo nna gị egbuokwa nwa ehi azụrụ azụ n'ihi na ọ na-ara ya na-arị ike ma o were iwe ọ chọghịkwa ịba n'ụlọ nna ya wee pụta rịọ ya ma ọ zara sị nna ya lee ọtụtụ arọ ndị a ka mbụ bụ oru gị ọ dịghịkwa mgbe ọbụla m dabụrụ ihe ị nyere iwu ma ọ dịghịkwa ọ mgbe ọbụla m nyekwara inyekwara nwa ewu ka obi wee tọọ mụ na ndị enyi m ụtọ ma mgbe a nwa gị nke a bịara nke ya na ndị inyom na ndị na-akwa iko ripịara ihe niile iji biri wee gburu nwa ehi azụrụ azụ nye ya wee sị ya nwa m mụ na gị nọ nọ mgbe niile ihe m niile bụkwa nke gị ma anyị aghaghị ime ka obi tọọ anyị ụtọ ma ịnụrụ ịṅụrị ọṅụ n'ihi na nwanne gị nke a nwụrụ anwụ wee dị ndụ ọzọ o fukwara efu wee hụ ya ọzọ ka chineke were ebere gozie okwu nke a ka ọ mịa mkpụrụ nyekwara anyị ezi ndụ bụkwa ihe nyere anyị ngọzi pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwanyị eyi mmeri na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ laghachi azụ na nke ezi udo anyị matara na chineke anyị bụ onye na-enye udo na-abụkwanye ezi udo na ịga n'iru ka anyị lebekere anya ka anyị gụọ akwụkwọ dịka aịzaya dere iji wee fụ na udo nke chineke kachasị udo nke mmadụ na chineke bụ eze udo n'akwụkwọ aịzaya akwụkwọ aịzaya isi nke iri abụọ na isii aịzaya isi nke iri abụọ na isii amaokwu nke atọ ọsị ị na-echebe onye emewuru ka uche ya dabere na gị o wee na adịzi n'udo n'ihi na ọ bụ gị ka ọ na-atụkwasị obi ka chineke <laughs> mere anyị ebere nye anyị ama nye anyị gọta pụrụ iche na okwu nke a n'aha jizọs kraịst bụ onye nwanyị ememme chineke bụ eze udo ile anya n'ebe anyị gụpụtara na mbụ jizọs kraịst kọrọ akụkọ a gbasara nwa mmefu nke gbaghara nke na-abụkọrọ ihe niile nke ruru anyị na akụ nna ya wee laa n'ebe dị anya na obodo pụrụ iche iji wee mee ka gịnị ka ọ bụrụ onye nke nwere onwe ya ka ọ bụrụ onye nke na-ebi ndụ dịka o si wee masị ka ọ bụrụ onye nke na-eso ụzọ nke aka ya ma ihe ndị a niile wetara ya mkpafu ihe ndị a niile wetara ya ụkọ ihe ndị a niile wetara ya ọnwụ n'ime ndụ anyị na ka anyị si ebi na ka anyị si eji ala ị ga-achọpụta na ụfọdụ nọzi n'ihu ụkọ ụfọdụ nọzi n'ọnwụ na mfu ụfọdụ nọzi na-erijughị afọ ụfọdụ nọzi na-enweghị udo maka gịnị na ha lara n'ebe dị anya n'ụzọ nke aka ha na-esoghị ụzọ nke Chineke na-esoghị mkpazi maọbụ mmasị nke chineke udo wee dịrị ha anya n'ebe ha bi udo wee bụrụ ihe nke gbatịrị ha aka ihe niile nke ha na-emezi ọ dịghọzi ebe ha si nweta ngọzi ma ọlị ma nke kachasị nke buda nwatakịrị a mgbe ihe ọ na-agabiga ihe ndị a niile n'ụkọ niile a uche ya wee taa azụ wee ghọta na ya agbatago aka n'ebe nna ya nọ o wee sị na ya ga-alaghachi lakwuru nna ya amaghị m ebe dị anya nke ị gabigara na amaghị m ụkọ nke dị n'ebe ị nọ amaghị m ọnwụ nke gbara okirikiri amaghị m ụdị mkpagbu ọbụla maọbụ ụdị ụkọ ọbụla nke gbara gị okirikiri ihe chineke chọrọ ka ị mee n'oge dị ugbu a bụ gị laghachikwute ezi udo ọ bụ na ịlaghachikwute ezi udo bụ jizọs kraịst ịlaghachikwute ezi udo onye nke nwụrụ ọnwụ n'ihi gị ịlaghachikwute ezi udo onye nke tọgbọrọ ndụ ya n'efu maka gụ onwe gị ị ga-enwe ndụ pụrụ iche ị ga-enwe ngọzi pụrụ iche ị ga-enwe nghọta pụrụ iche ị ga-enwe ogologo ndụ n'ihi na o kwuru n'akwụkwọ nsọ ya naanị ịdị mma na ebere ga-agbaso gị n'ụbọchị niile nke ndụ gị lekene anya gburugburu n'ebe ị nọ ịdị mma na ebere ọ na-agbaso gị n'ụzọ gị ikpe ekpere ị na-enwe nghọta ị na-afụ isi ekpere nke ị na-ekpe ị na-aga njem ị na-enwe iru ọma n'ụzọ gị niile n'ọlụ gị niile ọ pụghị na mbata gị niile ụmụ gị niile ebe niile nke ị na-etinye aka na ndị ozi gị niile na ndụ nke a ị na-afụnye ngọzi nke chineke ihe ndị a niile bụ ihe anyị ga-eji wee na-amata na anyị nọ n'ụzọ nke ezi udo ị nwere jizọs kraịst dị ka ezi udo n'ihi na ebe anyị gụpụtara na aịzaya ọ sị onye ahụ na-atụkwasị ubi na gị na-adabere na gị ebe a ka chineke chọrọ ka anyị bido enweghị ezi udo ị nwere udo udo ọkọrọ gị na ndụ gị wulata isi n'ebe ọ bụla n'oge ugbu a oge a bụ oge a na-anara mmadụ nke ọma ugbu a bụ oge nzọpụta wulata isi n'ebe ọbụla ị nọ n'oge ugbu a ọ bụ na amụrụbeghị ọzọ ọ bụ na ịnatabeghị jizọs kraịst dịka onye nweghị na nzọpụta gị ọ bụ na ị nwetabeghị ihe nke ezi udo ugbu a bụ ohere dịrị gịnị iji wee nara jizọs kraịst dị ka onye nwe gị na onye nzọpụta gị ọ ga-azọpụta gị ọ ga-emere gị ebere ọ ga-enye gị ndụ ọ ga-enye gị udo ọ ga-eme ka ihe niile nke gara ochie bụrụ nke gabiga agabiga ka ibido ibi ezi ndụ ọhụụ lee ka nwa osu aka ha si wee chigata azụ lekwana ihe so enyi nna ya ajụghị ya ebee ka ijere ma ebe ka eki siri vụta ego ka akụnụba iji wee pụ kama ọ gbanwere ọnọdụ o yikwasịrị akwa ọfụọ o tiri ya akpa ụkwụ nke pụrụ iche o mere ka ọ bụrụ onye nke nwere ndụ ọhụụ ihe a bụ ihe jizọs kraịst chọrọ ka o mee na ndụ gị ka ị nwee ndụ ọhụrụ ka anyị kpere chineke onye nwe anyị chineke nke pụrụ ime ihe niile lee ndị oru gị ndị a ndị na-ewere olu gị gbanwere ha ọnọdụ ha dị kwesịrị ekwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị ndị nke hulatara isi ma ndị nke na ịnabata gị dịka onye nwe ha na-enye nzọpụta ha onye nwe chineke kagbuo afọ ha n'akwọ nke ọnwụ debe afọ ha n'akwọ nke ndụ nye ha udo nke pụrụ iche ka ha si n'ike n'abalị n'ike udo gị bụrụ ha ihe ha ga-eji weyiri akwa wee bụrụ ndị nke ya dị ndụ site na gị wee ruo mgbe ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye nwe anyị eme kpatara na okwu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life wọd Radio Ministry unu nwee akụkọ mgbaama ama maọbụ ka na ajụjụ maọbụ ka n'ilu unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụ ọ 081 329 00111 udo nke chineke nke kachasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen